ndewono ndị nke m ụmụ igbo nke m ndewono ana m ekenekwa unu tata ana m ekenekwa unu tata bụ ụbọchị afọ a sị m ya dịkwala unu niile mma ebe unu anọ na tata ama m na anyị bụ ndị igbo na anyị zuru ụwa o nwere ebe anyị anọrọ anyị zuru ụwa ọnụ ebe onye ọbụla anọ na ma ndị na-eteta eteta ma ndị na-anaba anaba asị m udo dịkwala tata eji m n'aka na tata bụ afọ na afọ wetala anyị niile ife ọma tata ekene ọmanụ ndị nke m ka anyị bịakwanụ ka anọli aka esi si anọli maka na anyị ji ọnọdụ a malite izu izu nke nwa bekee <laughs> ee ekene ọma na ụmụnne m udo dịlu na ebe unu niile anọ na ama na m egbugo unu oge maka na apụtara m na oge m si na aga m abịa ka anyị daa atụfu n'oge ka anyị gaba n'iru ozugbo ozugbo na-agbanyere ozi anyị ji bịa tata anyị ka na-atụsakwa ịlọ mmụọ site n'ịlọchi chi banye n'ịlọ mmụọ etu anyị si ghọta na ọgụ arụ ndị igbo bụ ụgbọ ndụ ife niile igbo na-eme na omenani bụ ka anyị bụ ndị nke fa ka anyị bụ ndị igbo wee lote ebe anyị si bido njem ka anyị wee nwekwa n'ike ịghọta ife njem anyị nọ n'ụwa iji ụwa anyị ife ọ bụ malụkwana etu anyị ga-esi wee welụ oge nke anyị nwee n'ụwa wee mepụta ife ife ọma ife ịdị mma maka gịnị na ọ bụ anyị nwa ọkwa anyị nwa bụ ndị anyị meta nwa anyị nwa ga-enwe aṅụle ya bụ mma anyị emeta njọ anyị nwa ga-afụkwanụ ife dị n'ime na onwere ebe a na-agbapụ ọsọ nke a bụ ife igbo mee ka anyị ghọta na ọ nwere ebe a na-agbaje na anyị na-abịa anyị a na-echigha anọ ife anyị metalụ ka anyị ga-ekwudokwa etu anyị si debe ụwa ka anyị ga-ekwudokwa anyị debe nwa anyị nwa bụkwa ndị ga-enwekwa aṅụli n'ime anyị mekwa ya ọghasa aghasa anyị nwa bụ ndị ọsọ dị n'ụkwụ ya bụ na ozi anyị nke taa ga-enyela anyị aka ịghọta ife kpatalụ na ụmụ igbo kịta gbasalụ ka ụkpaka n'ụwa dị iche iche ife kpata njem anyị nọ n'ime kịta oge anyị nọ n'ime kịta etu o si wee dị a sịkwa m ka anyị na aga n'iru ozi m ji bịa tata bụ ịlọ mmụọ ịlọ mmụọ ịkpaghachi nke a ga-elotala ụfọdụ n'ime anyị akwa ndị mbụ na-ama mgbe ndị igbo na-eyi jigida mgbe fa na-atụ nzu na-arụ mgbe fa ji mgbe fa ji uli uli ufie nzu na jigida ụmụ ife dị iche iche achọ mma eke ekike tupu bekee abịa ọ nwekwala akwa ndị igbo na-eme nke anyị lụtara tata bụ akwụ ete enwekwalụ nke a na-akpọ ịkpachi enwekwalụ nke a na-akpọ ịyaji mana tata ife okwu anyị gbasalụ tata bụ ikpachi ife ọ bụ. n'izu gara aga n'izu na-abọ bido n'izu na-abọ gara aga anyị na-akọwa ulu ndị nne dị ulu ndị nne balụ n'ala Igbo ulu ndị nne balụ iji wee nye aka wee kwado ọdịnala Igbo ka ụmụ Igbo wee na-aga n'iru ka ụmụ Igbo wee na-eme ọfụma ka ụmụ fa maka na ife afa jụrụ Igbo afa jụrụ Igbo si nwaanyị a na-atụ ime ọ nwa ka onye ọzọ zụalịa nke a bụ ife afa juru ndị igbo Nwanyị a na-atụ ime na ọmụsịa ụmụ onye ọzọ azụbalia nke a abụrụ ọnọdụ dị mma nke a bụ ọnọdụ ọjọọ nke a na-ezikọ na ife agbanwego nke a na-ezikọ na ife adịrọ mma maka na ndị igbo kwuo si ọmụnụ anyị tụrụ anyị mụrụ anyị ga-azụ gịnị ka nke a dị dị mkpa ọ dị mkpa maka na anyị nwa ga-enye ntụziaka anyị nwa ga-enye ụmụ anyị mụrụ amụ ntụziaka anyị nwa bụ ndị ọchụ ụzọ anyị bụ ọwata na-aga ama ndị mbụ ụmụ anyị ga-eji ụzọ nke anyị watalụfa wee gaa njem n'ụwa ọ mfe anyị kpọnye ụmụ anyị ndị ọzọ anyị na-amụ na onye ọzọ na-azụ anyị amara ebe onye ọzọ walụ ụzọ anyị amara ụzọ onye ọzọ walụ anyị amara ebe ọ na-aga ya bụ na ọ bụrụzi echiche nke anyị ka eji azụpụta ụmụ nke anyị etu aka ọ dị ma ọ bụ na anyị bụ ndị igbo nọ na mba maka na anyị be anyị elutarozi anyị ndị na mbụ o nwere ilu ntụrụ mgbe anyị na-enenesi ebe ndị igbo si bịa asị ọmalụmalụ ebe mmiri si wee banye n'opi ụgbọgụrụ o nwelilili ife mere ife ji mee wee dị etu ọ dị odogo anyị anya ọtụtụ ndị na-atụsa ndozi e, omenala igbo n'ụzọ dị iche iche mana ebe mụnwa si abịa ebe mụnwa nọ kịta na-arọ nke a ebe m si abịa bụ mbido igbo site na mmụọ mbido igbo site na mmụọ maka na ndị igbo kwuru na omenani fafa na-eme na ọ bụ etu fasi wee dị naanị mmụọ ka fasi bubata ya naanị mmadụ maka gịnị na ụwa fa na ụwa mmụọ bụ ụwa ọma ụwa ọma ebe ọ bụ na ụwa fa na ụwa mmụọ bụ ụwa ọma fa wee pụta na mmadụ na ndụ na fa ka fa nọkwa ndụ na ụwa ọma maka ifi fa wee weta anya bụ omenani nke fa na-eme na mmụọ wee tinye n'ụwa nke fa a bụ ife omenala igbo bụ ọdịnala igbo esiro na mmadụ pụta ife niile nkụzi niile si n'ọdịnala igbo bụ nkụzi si n'okike si na chi maka na-etu ndị mbụ si wee fụa fa wee wefeta ya ebe a anyị kwuo na mbụ si na ịchọba ajọ mmụọ ịfụ ajọ mmadụ ịchọba ajọ mmụọ efu ajọ mmadụ ịchọbakwa na ajọ mmadụ ajọ mmụọ n'ala igbo ọ bụ na anyị bụ ndị igbo na nghọta ndị mbụ ndị ọkpọ na ndị egede na anyị nọdụ na-achụ ajọ mmụọ ife anyị ga-afụ ụba ajọ mmadụ anyị nọdụkwanụ na-achụ ajọ mmadụ ife anyị ga-afụ ụba ajọ obodo ya bụ na ife ite agbalụ mkpe mmụọ mmadụ obodo n'obodo dị mma bụ na mmadụ dị mma na mmadụ dị mma bụ na mmụọ dị mma maka na agwa niile mmadụ na-akpa afụla anya sitelu na gịnị n'echiche echiche sitelu na gịnị echiche sitelu na mmụọ ya bụ na msị gị na m ụfụ gị n'anya m gị na m kpọrọ gị asị eji na okwu ọnụ mmefu ọbụla na na agwa m na-akpasa gị na na agwa m na-akpasa gị gị na mmadụ na-eme ife ijena n'afa wetuo anya gị naanị tọọ anya gị naanị ka ike inene agwa onye mmadụ ibe gị na-akpasa gị iwelie nwale ife onye afụ na-eche na mmụọ gbasara gị nwa anụ arụ adị ezonwu a ezo onye afụzo onye ata azụ onye echi nwanne echi onwe ya agbawapụ oziko gị nke bụ nke ezigbo ya agwa niile a na-akpa na mmadụ site na mmụọ maka na echiche bụ ụzọ agwa na-esie echiche ọma na ese agwa ọma echiche ọjọọ na-ewepụta agwa ọjọọ mmadụ anya bụrụ na anyị kwesịrị ije ejuba pastọ ma ije ejuba dibia nke a bụ ife gba ife enu mana ị ga-enwe anya mmụọ ị ga-enwe anya mmụọ ị ga-enwe uche mmụọ ị ga-enwe nghọta mmụọ ị wee ghọta na mmadụ gba ụtọ mmadụ eyiri akwa mmadụ adị ezo ezo maka na agwa na-ezikọ ife niile ya ka ndị igbo ji wee gwa anyị si na ịchọba ajọ mmụọ ịfụ ajọ mmadụ ịbịakwa n'ebe ajọ mmadụ jụrụ eju ịfụ ajọ obodo mmadụ dị mma obodo adị mma mmadụ dị mma na-ezikọ na mmụọ dị mma mmụọ ghasaa aghasaa mmadụ aghasaa aghasaa obodo aghasa aghasa mmụọ kpakụọ ọnụ mmadụ akpakụọ ọnụ obodo akpakụọ ọnụ ị na-afụ mma anya mba mana ife ịma bụ na mmụọ na-agbụ ife enu site n'echiche echiche echele eche ka ị ga-eji wee fụ mmụọ ma mmadụ na-akpa agwa okwu alọmchi okwu alọmchi etu anyị si na-akọwa maka na ife niile anyị na-atụzi aka n'ọnwa a bụ okwu gbasara ụmụ nwanyị okwu gbasara ndị nne okwu gbasara ndị ọkpụ okwu gbasara etu inyemaka ka ụmụaka na-amụpụta wee nwee ndụ bara ụlọ ka ndụfa wee baa ulu baa alụfa ha ụlọ ka ọ daa bụ na nwata bifeghaligide aka bifeghaligide aka tupu ọ chọta onwe ya ọtụtụ n'ime ụmụazị ndị dịkwa ka m ọtụtụ n'ime anyị enwero ndị tụzila anyị mụ na unu tata ọtụtụ n'ime unu unu enwero ndị tụzili unu ọ anyị daghalikata daghalikata daghalikata anyị na-amụta mgbe ụfọdụ ọbụlụle na ebe ndị ọzọ anyị na-amarọ ka anyị sizi ewepụta uche uche nke dị mma mana ife ndị a niile kwesị isite mgbọsị amụrụ mmadụ wee pụta maka a na-akpụ mmadụ akpụ okwu alọmchi bụ ife ụmụ ọkpụ ụmụ ọkpụ ji akwado okike a na-akpụ mmadụ akpụ a na-akpụ mmadụ akpụ uto nwa abụrụ uche na nwa etoku uto abụrụ n'ọmalife na mmadụ etoku uto abụrụ n'onwere uche na mmadụ agbaka arọ abụrụ n'ọmalife na mmadụ agbakọ arụ abụrụ na uche a na-akpụ mmadụ akpụ ịlọchi okwu alọmchi bụ etu ife ụmụọkpụ ji akwado okike maka na mmụọ na-eke mmadụ a na-eke mmụọ lụsịa nke mmadụ alụba nke eke nwanyị etu igbo si gwa ya na mbido mgbosi izizi anyị bidola ozi a anyị bido tụsa mmụọ ewepụta alụmụnụ batrị zikọ na batrị nwere oke na nwunye na etu ndị igbo si kọwala anyị na chi bụ ofu ma n'ime ofu mmụọ bụ ofu n'ime ofu ọ gbawara izu abụọ ka okike wepụta onwe oke na nwunye chi bụ oke ka na-agakwa na ụmụnne m eke nwanyị bụ chiukwu chukwu nke bụ nwanyị nke bụ nwanyị ya bụ na chi ndị igbo mere ka anyị ghọta na okike dị ụzọ abụọ oke na nwunye ọ bụrụ oke na oke ọ bụrụ nwunye na nwunye oke na oke ama nkenwu nwunye na nwunye ama nkenwu oke na nwunye bụ ife na-ekepụta ife alọmchi gbasalụ mkparamagwa ụmụ nwanyị ụmụ ọkpụ ụmụada igbo ndị gbawapụtalụ na eke nwanyị maka na ọ bụ eke nwanyị eke nwanyị bụ mmụọ okike nke bụ nwanyị eke nwanyị bụ mmụọ okike nke bụ nwanyị wee mụta nwa nke bụ adachukwu nke chukwu gọziri agọzi si na nke a bụ nwa ya nke ifie dị oke nwa nke anyị ma anyị na-akpọ afa idemmili idemmili bụ ife anyị ji manụ adachukwu afọ onye ọbụla ma ama ndị a niile bụ mmụọ ndị a bụ okike sitere na nwanyị na mmụọ wee gbawapụta nye chi ya bụ na chi nke m nwa na chi nke gị nwa gbawapụtalụ na mmụọ mmụọ mepụtalụ chi onyelụ gị mmụọ mepụtalụ chi onyelụ m nwa ya bụ na ị ịnebe chi ịmalụ na chi si na mmụọ gbawapụta mmụọ nwanyị si na ya gbawapụta mmụọ okike nwaanyị si na ya gbawapụta abịa eke nwaanyị nke mụtala adachukwu anyị ji ide mmiri wee malụ anyị jikwa anị wee malụ onye kpatara na ịbịa n'okwu alọmchi nwaanyị ebe ụmụ nwaanyị na-alụchi esi etu m si kọwa na ị ga-enwe ọkụ ife n'ime ọkụ a na-abụ mmiri maka na okike enwere ike ike ewezụga mmiri ọnya ka anyị dị na-ekwu maka eke na oye na afọ na nkwọ akwa nwaanyị bụ mmiri spen nwoke bụ mmiri mmiri ka ife niile si na-apụta mmiri bụ ife gị nwa bụ eke anyị ụzọ ili ụzọ asaa anyị bụ mmiri ya bụ na okike adachukwu okike nwanyị nka ndị igbo ma onye ọbụla ama ama anyị na-akpụ ya ide mmiri mana ndị a niile bụ okike nke site na na-eke nwanyị gbawapụta maka na ọ bụ nwanyị enwekwala okike nke bụ nwoke mana ife anyị na-eneba anya tata bụ nke nwanyị maka na anyị chọọ ije na-akọwa ọlụ ndị nne kwesịrị ịdị na-alụ ọlụ ụmụ nwanyị kwesịrị ịdị na-alụ gbasalụ ụmụaka na-amụpụta gbasalụ chi na n'anya ụwa na chi inye ụwa etu anyị si ghọta bụ okpukpe isaa mana ọ bụrụ na ọ na-anya ụwa bụ okwu na ọ ga-enwe ndị ga-enyere ya aka wee kpụọ anya ọkpụ ọ ga-enwe ndị ga-enyere aka wee kpụọ anya ọ ya ka ndị Igbo ji na-akpọ nwanyị ụmụ ọkpụ maka na ọfa bụ mbido okike site na nwanyị ụmụ ọkpụ ndị igbo a na-akpọkwa fa agbara a na-akpọ fa agbara maka na fa bụ ndị na-akpụ ndụ fa bụ ndị na-akpụ ndụ fa na-akpụ ndụ site n'ịtụ ime na mgbe nwaanyị dị ime nwa dị ya n'afọ ma o bu ya n'afọ nweta naanị ọ nọ na-akpụ ya bụ ntụ ọ bụrụ mgbọsị nwaanyị dị ime ka nwa lụlee pụtapụta pụta ọ kpolie ọnwa ite naanị tupu ọ pụta na nwa onwe mgbe ọ na abụrọ mmadụ onwe mgbe ọ na-abụrụ onwe mgbe ọ na-enwere ife ọbụ mana ọ nọ na-eto na-eto nwaanyị na-akpụ a wee kpụpụta ya mana mgbọsị nwa dapụtalụ mgbọsị mmụọ afọ mgbọsị mmụọ banyere nwaanyị n'afọ wee na-akpụ ka nwa maka na mmụọ were ebe ọ chọọ ịnọ mmụọ were ebe ọ chọọ ịnọ anyị na-akọwa ife ndị a na-akọwa obele oge anyị ga-aghọtasị ya maka na anyị na-ekwu maka ịlọ mmụọ ịlọ mmụọ na ịkpachi maka na anyị mgbe anyị ga na-akọwa ọ ga-edosi anyị anya nwayọọ nwayọọ na mmụọ bụ nyanwa na-echọ ebe ọ chọrọ ịnọ mmụọ banye na arụ nwaanyị site na nwoke nwaanyị ga-akpụ ọkpụgidie bifo olueli tupu n'olue ife yitebelu mmadụ tupu n'olue ife nwere isi ife nwere aka ife nwere ọkpa ife nwere anya ife nwere ọnụ o wee si n'arụ nwaanyị wee dapụta n'ụwa nke a bụ nke ndị igbo na-asị na ọ nyọrọ ụwa ọ bịakwago n'ụwa ọ natago n'ụwa onwere etu ọzọ mmadụ si anya ụwa na-abụrụ site n'ime adanwụ ọkpụ mgbe nwa afọ nyọpụtalụ n'ụwa dapụta n'ụwa ọlụ adanwụ ọkpụ akara ụgwụ ọlụ akara ọlụ aka malitela amalite ọ ga-enye ya nri mana nke ka si nke ọ ga-enye ya ntọnanị ọ ga-enye ya ọdịnanị ọ ga-eme ka nwa afọ na chie ọ ga-enyelu nwa afọ aka wee kpụzie ya ka ya na chie wee na-aga njem ọnwa ka ya na chie wee na-aga njem dị mma ọ nke a ka anyị na-asị na ọlụ okike olu okike na-ekele eke ọlụ okike eke ekele eke mmụọ lụa nke mmadụ alụ nke ya mmụọ ga-alụ nke mmụọ ga-alụ ọlụ okike na mmụọ maka na nwaanyị ma nwoke amarụ mgbe nwaanyị ji adị ime mana nwaanyị mmadụ ga-alụ olu okike nke fa na ndụ mmadụ ama nje lụọ olu okike na mmụọ maka mmadụ anọrọ na mmụọ ebe mmadụ nọ bụ na ndụ mmụọ ga-alụ olu okike na mmụọ mmụọ ga-ekenye chi nke ga-aba n'ime mmadụ wee na-eto mana mgbe nwa afụ chi afụ togide wee dapụta na wee nye ụwa pụta n'ụwa baa akwa asị na olugo n'ụwa ndị igbo na-eche abalị ọtụtụ ndị igbo maka igbo dị iche iche na-eche Abanili na abụọ na asatọ aba mmụọ afọ afa ya bụ na ọ bụlugo mmadụ ndị mmadụ ka na-alụkwa ọlụ mmadụ ka na-akpụkwu ya mmadụ ga-alụ ọlụ na mmadụ mmụọ alụ ọlụ na mmụọ ọdịnala igbo ọdịnala igbo ife dịka ịlọchi ịlọchi ịlọ mmụọ ife ndị a niile bụ ife site n'ọdịnala igbo ọdịnala igbo emi ka ọdịnala igbo erika ife m ji na-akpọ ibu a na-aba afa maka nọ ndị gbasara ife a na-akụ kịta ọdịnala igbo bụ ife a na ife ejikwa mali a bụ ọdịnala chi ụwa ndị igbo ọdịnala chi ọdịnala ụwa ndị igbo maka na ife ọ na-enye aka ime na bụ ịlọchi na mmụọ alọgọchi ka mmụọ wee na-eto eto mmụọ lọluchi bụ mmụọ nwa mmụọ lọluchi bụ mmụọ nwa mmụọ nwa ga-eto eto ka ọ dị na mmadụ ka ọ dị na mmụọ ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ mmụọ lọlụchi ga-eto eto mmụọ lọlụ ụwa ga-eto eto ọ mmadụ ga-enyere ya aka ito eto ọ mmadụ ga-enyere ya aka izikie ụzọ onye ka anyị ji wee sị na ọwata na-aga ama ọ bụ ndị nne ndị nne so na ndị ọwata na-aga ama ọlụ ndị nna abụrụ sọfa na alụ ndị nne na-alụ ndị nna na-akwado ndị nne ụmụnna na-akwado ndị nne eh, ikwu nne na ikwu nna obodo mana nke kagodo mkpa anyị na-ekwu maka ya tata bụ ndị nne ụmụada igbo ụmụ ọkpụ igbo ife bụ ọlụfa ife bụ ọnọdụ fa n'ụwa nke ndị igbo ife bụ ọnọdụ ụmụ ọkpụ igbo ụmụada igbo ife bụ ọnọdụ fa n'ụwa nke ndị igbo ịkwado ọdịnala ichi ụwa ndị igbo ọdịnala ndị igbo abụrụ ọdịnala ka anyị na-eme ka ọ bụrụ na a na-eme ife ka e wee na-aga ka oge na-aga mba ọdịnala ichi ndị igbo nwere ụzọ ọ na-aga mmadụ na-eso mmụọ ụwa na-eso mmụọ nwa anyị mụrụ nwa na-eso ka e wee mee ya ka o wee topụta ka o wee bụrụ ezigbo mmadụ maka na gịnị na ịchọba ajọ mmadụ ịfụ ajọ mmụọ ịchọ ajọ mmụọ ịfụ ajọ mmadụ ịfụ ajọ mmadụ ịfụ ajọ obodo anyị na-anya ka o si dị anyị debere ọnwa ife ọnọdụ etu o si dị anyị chọkwa ka anyị e mekwa ọnọdụ ka ọ gbaghalie etu o si dị anyị nwa bụkwa ndị ga-emeghalị ya onye ka ndị igbo ji wee na-ekwu na-eje a na isi ije uje mmụọ uje mmụọ ndị igbo bụ ndị njem njem fa na-eje ebido na mmụọ uje mmụọ bụ eje ana eje ana bụ isi njem ya bụ na ọ bụrụ na nwa bịara ụwa bụ isi ọ bụrụ na mmadụ bịara nyọrọ ụwa nyọ mgbele ịtọ mgbele ịnọ mgbele ise mgbele isii mgbele asaa bụ isi ife bụ isi bụ na ọ na-anyọ ọ na-abịa na-ana na-abịa na-ana gịnị ka ọ na-abịala analụ ka ọ wee mụta ife maka na ụwa bụ ụlọ akwụkwọ ndụ bụ ụlọ akwụkwọ ndị nkụzi ka ọ na-abịa na ana ka ọ na-amụta ife nke a bụ etu mmụọ si eto nke a bụ etu chi si eto mmadụ na-eto chi na-eto chi na-eto mmụọ a na-eto ọ bụ na mmadụ etorọ chi amanto chi etorọ mmụọ nto ife n'aka gbalụ mkpa ịtọ fan ọnụ ofu gbajọọ ndị ọzọ agbajugo ya bụ na ije eje ana bụ ife dị oke mkpa n'ebe ịlọchi nọ maka na chi na-ala ụwa na-abịa na-ana etu ọkwa ka ọ dịkwa n'ife ebe mmụọ nọ etu m si ekwu ya bụ na mmụọ ga-abịa n'ana chi ga-abịa na-ana mmadụ ga-abịa n'ana onwere ụlọ ọba na mmadụ na-agba nje na-eje n'ana mana ọ dị eto eto ọ dị ama ife ife niile dị n'ụwa bụ maka otito ma ọ gbasala oji ma ọ gbasala ọcha ụwa ụwa gburugburu mba niile dị iche iche nghọta niile dị iche iche ga-agwa gị n'ụwa bụ otito maka na ọ nwere ife onye nọ ebe ọ nọ nọ na-adị eto eto onwere ụlọ ọbalụ mmadụ onwere ụlọ ọbalụ ụwa onwere ụlọ ọbalụ obodo onwere ụlọ ọbalụ mmụọ ọ maka nke a ka ndị igbo ji wee kwuo maka ịkpaghachi ịkpaghachi ịkpaghachi bụ ncheta uje na ọna mmụọ ncheta uje na mmụọ ịkpaghachi ọ bụrụ sọsọ na amụrụ na ọkpụ kpụrụ nwa n'afọ bụrụ nwa n'afọ nwa adapụta abaa nwa afa akụọ aka na ọmụlụ gịnị na ọmụlụ nwoke ọmụlụ gịnị na ọmụlụ nwanyị ewelu nri na-esu ya n'ọnụ ọ na-aga onwero ifeọmụ gbasara onwe ya onwero ifeọmụ gbasara ndụ a ọ na-aga na-adaghalị na-adajọlị osolu ụzọ n'ọdịnala ndị ọzọ maka na mwaso ụzọ n'ọdịnala ndị ọzọ ga-eme ka ọ baalụ ndị afọ ya bụ na anyị mụrụ nwa anyị mụrụ ụmụ mana onwero ife anyị litelu na anyị mụtara ụmụaka afọ maka gịnị na ụmụaka anyị mụtalụ so ọdịnala ndị ọzọ ya bụ na ife niile fa ga-eme bụ ife ga-abalụ ndị ọzọ ọ bụrụ ife ga-abalụ anyị ọ bụrụ ife ga-abalụ ndị igbo mana anyị bụ mmụọ igbo anyị bụ mmadụ igbo anyị bụ chi igbo ife niile anyị ga-eme ga-abalị anyị ya bụ na amụpụta nwa nwa dapụta n'ụwa mụnwa pụta gị nwa pụta anyị pụta ife niile anyị na-afụ n'anya ife niile anyị na-emetụ n'aka ife niile anyị na-amụta anyị dị ka ife gbayalụnụ m ka akwụkwọ ya na bekee na mamara afịa n'igbo anyị dị ka tape anyị dị ka tape rekọda ife mụnwa na-afụ na ife gị nwa na-afụ na ife anyị na-afụ ife niile na-amụta n'ụwa bụ dịka mmadụ ọkpụkpụ na anụ arụ anyị bụ bụ chi na anyị n'ime bụ nyanwa na-edebe na-achịkọta ife niile amụtara amụta chi na anyị n'ime bụ nyanwa na-achịkọta ife niile anyị mụtara na ndụ ma nke mbụ ma anyị bịalụ nke abụọ ma anyị nke ịtọ ka anyị nke isii anyị nwa na-abịa chi ewela anyị maka na chi anọrọ n'ụwa anyị nọ n'ụwa anyị bụ ife izizi na-emetụ ife aka anyị ma na ọ dị ọkụ na ọ dị oyi na ọ na-acha ọcha na ọ na-eji oji etu afọ anyị si malia ife anyị na-asị ịma ama m m mụ afụ bụ chi ọ bụ mmụọ ka mmalụ nyanwa amalụgo chi amalụgo chimalụ mmụọ amalụgo mụnwa ama nje gwa mmụọ mmụọ nekwe ya na ọ dị ọkụ gị nwa ama nje gwa mmụọ mmụọ nekwe ya na ọ dị oyi ịma nje gwa mmụọ mmụọ nekwe ya na anọ m n'afụfụ ịma nje gwa mmụọ mmụọ nekwe ya na ndụ m amaka onye ga-agwụ ya mmụọ bụ chi mụnwa na gị nwa mmalụ, chi esite na mụ na gị wee malụ chi site na mụ na gị mmalụ, mmụọ esi na chi malụ ife a ka ndị igbo na-asị na-enaba anya ifefa na akpụ ịkpachi ịkpachi ndị ndị ndị ndị igbo gụlụ ife niile afa dịka mgbe a na-ekwu ete. anyị ma na ete bụ afa akwa anyị ma na akwa etebe afa ndị akwa ndị igbo na-ama mana nke a bụ ofeke ofeke chelụ na akwa etebe afa gbasala akwa ndị igbo na-ama mana ọmala ụma na ebe afa akwa afụ sipụta ife a na-akpọ akwụ ete bụ akwụ ete ọra na o sitelu n'okike ya ka m ji si na ife ọbụla igbo na-eme na mmụọ ife ọbụla igbo na-eme sitelu na mmụọ anyị na m ekwu kịta maka ịkpachi ọtụtụ n'ime anyị mana na ọ nwere akwa a na-akpọ ịkpachi ife ndị a bụ asụsụ igbo nyelụ ka anyị wee dee lofu na etu m si kọwa maka ndị ọwata na ndị aga ama o nwere ndị mmanụ wee kụzielụ mụ na gị anyị wee mmanụ ọ bụrụ na afa akụziriola ya ya ama mma o nwelu ndị sụbala igbo tupu m na aga asụba igbo o nwelu ndị si na afa abụ igbo tupu m na aga akwụba e, asị na ya bụ igbo ikpeachi a ife ọ na-akọwa bụ ncheta nke pụrụ iche etu mmụọ si echeta etu mmụọ si echeta njem niile njem niile mmadụ bịara n'ụwa iji maatụ iji maatụ ọ bụrụ na ọbịbịa ụwa nkịta ma ọ bụ na ọbịbịa ụwa gị kịta bụ nke mbụ ị ga-amụta ife dịka onye bịara ụwa nke mbụ inyo ịnaghachi inyokwa ụwa ọzọ ịbịa nke abụọ kedu ka mmụọ si ama ife ịmụtara na mbụ gbalị ife ịmụtalụ na ịbụa ọ bụrụ na nke ịnọ mmụọ ga-ama ife ịmụtalụ na ịbụa na mbụ na ịbụa na ịtọ bịakwa na nke n'afọ etu a mmụọ si ama uje uje na ụna chi maka na ọchi na-abịa anyị nwa na-abịa na ọchi ka anyị ji rekọd na-agwa mmụọ etu mmụọ si ama ife ndị a niile etu mmụọ si echeta ife ndị a niile bụ ifefa na ife ndị ndị igbo ndị ọkpụ na ndị egede kpọrọ ịkpachi ịkpachi ịkpachi ife dị oke mkpa maka na ọ bụrụ na abịala ụwa dị mkpa ọ bụrụ na abụ mmadụ na amadụghali dị mkpa o nwere ife eji na-abịa ụwa na-ana ife eji na-abịa ụwa na abụ ife ọbụla nke anyị na-emetarọ maọbụ nke anyị na-amụtarọ n'ụwa kịta anyị bịakwa ọzọ ka anyị mụtakwu ya ka anyị ka anyị na-eto ọnya bụ uto ọ bụrụ na ịmụta ofu tata ichighata ọzọ ịmụta ịbụa na ịtọ ifu gị ya na mgbe a na-ịmụta gị ịtọ tinyelu ịmụta gị ịbụa tinyelu ofu ịma nke a bụ uto uto dị mkpa uto dị mkpa ka ụwa wee bụrụ ụwa ọma ka ụwa wee dị mma obodo m nọ na ya bụ uk ọ nwere mgbe a na aga aga ọ nwere mgbe mmadụ na apụta n'ilo ọ nwere mgbe fa na-ekwu maka jack the ripper ọ nwere mgbe fa na-ekwu maka hunchback of notre dame ọ nwere mgbe fa ife dị iche iche na-eme mmadụ ama nsi n'ebe na mba ọ nọ ya wee jee na mba ọzọ dịka sị na mmadụ si na owere wee jee Aba ọda eme eme maka na ndị ori na ndị amaju n'ụzọ tupu isi aba na-aga owere dịka ịma atụ tupu isi aba na-aga owere dịka ịma iji ma atụ ị ga-amalili onye isi ndị ori ma ọ mala onye maalụ onye maalụ onye isi ndị ori na-aba ga-enye gị akwụkwọ nke a na-akpọ pas ị ga-eji ilu esi o na amakwa m onye dị etu onye dị etu a asị oke akpọta onye onye asị oke ebe ọ bụla ịmaala onye dị etu a ka edufe gị were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com maọbụ ọ maọbụ n'emume valentine o maọbụ n'ekeresimesi o ụbọchị ndị nne Ụbọchị Ndị Nna, ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ada abịa obodo abịa a na-egbu mmadụ aghala aghala onwere ofu mkpụli ife dị mma onwere ofu mkpụli ife dị mma enwe mmadụ enwe dịka atụrụ sọọsọ ndị nọ n'isi na ndị isi abụ okpu bụ fanwanwe obodo mana emecha ife ndị a niile gbanwee maka gịnị maka ezigbo echiche mmadụ ezigbo echiche mmadụ ọ dịrị etu a na igbo ọ dịrị etu a na ndụ ndị igbo kịta akụ ụwa anyị ghara agha uwe anyị dị mma uwe dị mma ọnya ka igbo ji wee nye anyị ọdịnanị ọnya bụ ebe afọ anyị na-aza biafra si pụta mgbe nwa bekee ndị pọtugizi bịa n'ala igbo n'ofesifa na-akpọ biafra n'ebe a niile fafulu na ebe a bụ ebe ndị enwere eze fe nwere ndị na-achịfa onye ọbụla na-agagharị ka osisi a fa na-ebi ndụ ọma onwere onye na-atụ ụjọ nwere onye na-atụ egwu ndụ fa dị mma ife a na-eme na 14th century ndị a necha anya ka ndị a si ebi ndụ ọma wee kpọọ fa Biafra land of joy mụnwa si na ọ bụ anieze maka na ọsọ ọsọ ani eze bụ ebe ị ga-akpọ land of joy ani ebe onye ọbụla bụ eze ịtụ aka ọ dị na ndụ anyị maka na ọ ga-afụ na mmadụ bụ mmadụ ọnwa mmadụ bụ mmadụ ọnwa mmụọ bụ mmụọ ọma, mmụọ ọma ga-enye gị mmadụ ọma, mmadụ ọma ga-enye gị obodo ọma, mana mmụọ dị njọ mmadụ adị njọ obodo abụla aga aga obodo abụla aga aga eji m nwa bekee alụ na atụ maka na mgbe ụfọdụ ọ dịka a ga-asị na ọsa anyị ka ife njọ mgbe nwa bekee wepụtalụ fa na-akpọ polis fa wetalụ mụ na gị polis eliza ka anyị na akpụ ya na be anyị onye wepụtalụ polisi nwa bekee na uk afia bụ pil epapa eko eko lema eko pil onyenwa bụ onye wepụtalụ echiche eji wee dozie obodo wee tụsịsịa ndị ori niile anyị ma akụkọ robin hood ọ sị ka a zute ndị ndị jinu ka anya ndị ogbenye etu a ka obodo dị m ife dị njọ amerịka nwere mgbe ọ dị etu afọ mgbe ndị ọcha niile ndị ụgha niile na ndị ori niile na ndị ama niile biazila ebe anyị na-akpọ amerịka bilu ada agakwa ya aga mmadụ ọjọọ bụ obodo ọjọọ mmụọ ọjọọ bụ mmadụ ọjọọ mmadụ ọjọọ bụ obodo ọjọọ ikpeachi ka ndị igbo ji elotala anyị na ikpeachi ka ndị igbo ji kọwaa etu mmụọ si elota ife niile aifụ na mmadụ ka anyị wee malụ na njem anyị bịa n'ụwa bụ njem ọma dịka mmadụ ọma ọnwakwanụ nke anyị mejọọ ka anyị lotakwa na anyị mejọrọ nke a ọ ga-abanye ụwa ọzọ ka anyị sọọlụ ụzọ nke a asọ ka anyị na-eme n'etu a ọzọ n'isite na nke a ka mmụọ n'anya ụwa mmụọ na-agbawala onwe ya enye dịka chi chi na-achọ ọkpụ nwaanyị ebe ọ ga-anya ụwa ji achọ arụ dị mma ebe ọ ga-anọ mmụọ na-achọ chi dị mma ọ ga eji wee mmalị ife chi na-achọ mmadụ dị mma ọ ga-eji wee mmalị ife mana chipụta na mmadụ mmadụ ga-enye aka wee kpụzie ya. onye ka m jisi si na ife ndị a niile m na-akọwa dị mkpa ịtọ ya bụ mmụọ na chi na mmadụ mmụọ ga-eji chi malụ chi ga-eji mmadụ malụ ife mmadụ ma ka ọ ga-agwa chi ife chi ma ka ọ ga-enyeghachi mmụọ ife a bụ ikpeachi ya ka ndị ọkpụ na ndị egede ndị oke dibịa ndị eze mmụọ gwara anyị na-afụ ụzọ ndị na-afụ mmụọ a na-akpọ ịfụ ikpeachi ndị nwere anya ịfụ ịkpachi gwara anyị si na ọ dịka etu esi m atụ dịka ka m were ọmụ nkwụ fasi na chioma na nche echiche echi na etu echiche echi si dị na ịfụ anya ọ bụ na ị na-afụ anya na ọ dị ka okpokolo dị okilikili na etu ị ga-esi kọwa ya bụ dịka ọmụ nkwụ maka na nkwụ bụ ọmụ nke ọfụ anọ nyawa bụ ife na-ebu ụzọ eche n'elu enu na afụ ma nọọ site na ọmụ ka ife niile si na nkwụ ma nke dị n'okpulu ma nke dị n'okpulu anị mkpọrọgwụgwụ ma arụ nkwụ ma ukwu ma e, e, e, ngalaba nkwụ niile ife niile a ọmụ ka bụ onye na-enwetazi echiche ndị a niile ya bụ na mmụọ igbo chawapụla achawapụ mmụọ igbo maala ife echiche igbo ncheta echiche igbo ncheta echiche igbo na-eto eto na a na-afụ anya mana ị ga-enwe anya mmụọ wee fụa ị ga-enwe anya mmụọ wee fụa ife ndị a niile bụ ịfụ na a na-afụ echiche afọ anya a na-afụ echiche ncheta afọ anya ana efu a na-etu a ka o si adị etu a ka o si adị nke a bụ ịna na ije ụwa maka na bụ isi o echichebi isi e, isi ncheta anya kasị mkpa ọ bụrụ na mmadụ na-anya ụwa ọ bụrụ na mmadụ na-anya ụwa dị mkpa nọọ ịma ife a na-amụta ka e wee na-agbanwe ịmụ ife a na-amụta ka e wee na-agbanwe ụzọ ọjọọ ka e wee na-agbanwe mmadụ ọjọọ ka e wee na-eme ka mmadụ ọma pụta maka na anyị ka ọbaalụ anyị meta mma anyị debe mma anyị nwa ga-elikwa utolie anyị meta njọ anyị nwa ga-elite utolie anyị debe ụwa ọma anyị nwa ga-eli utolie obodo anyị dị mma anyị nwa ga-eli obodo anyị dị njọ anyị nwa ga-eli utulie dịka afa si ju ndị igbo si nwaanyị ọ na-atụ ime ka na ọ tụsịa mmadụ onye ọzọ azụalịa nwa na mba ofesi ebe ọtụtụ n'ime anyị nọ ụmụazị na-eto na-eje akwụkwọ n'echiche fa fa dị eto na-eje akwụkwọ na fa gosi akwụkwọ na fa afụrụ ọlụfa ga-alụ fadị eto na-eje akwụkwọ na fatosie na fafrọlụ fa ga-alụ na fa ga-agbafu obodo ọzọ jee chọba ọlụ o wee bụrụ na ọtụtụ ụmụazị ada anọzi n'obodo feto n'obodo ebe m nọ ọ bụrụ na ị onye obodo o nwere arọ one ị ga-abụ ọ na ị nọrọzi n'obodo ịma nnatazi isi na arụ na anwụ gị ka ị na-achịte ka ụlọ ụlọọgwụ fa ajọ mana ịbụkwa onye ọcha bụrụ onye obodo mana ịnọfego ijego ebe ọzọ nọte aka ife ọ na-akọwala bụ na na fa mụrụ na fa zụrụ na faa nwe etu a ka ọ dịkwa ịbụ ndị igbo mana kịta ndụ anyị agbanwego maka na obodo adịrọ mma maka na mmadụ adịrọ mma mmadụ adịrọ mma maka na mma adịrọ mma maka na chi adịrọ mma chi adịrọ mma maka na mma adịrọ mma ya bụ na echiche ka mkpa ọnya bụ ife nwaọkpụ na-alụ ọnya bụ ife ulu nwaọkpụ balụ ime ka ọkwazie ụmụaka ime ka ọ kwado ọdịnala igbo nwaọkpụ ga-akwado ọdịnala igbo ka ọ wee dịrị ya mma dịrị ụmụ mma nwaọkpụ ga-akwado ọdịnala igbo ka ọ wee dịrị ya mma dịrị ụmụ mma maka na ọ da atụ na-amụ ka onye ọzọ zụa o nwere onye ọ na-atọ ụtọ na ọ tụrụ mụa mana ọfụrụ ụmụ anya ọtụtụ ndị nne na-anwụ ụmụfada anọ ọtụtụ ụmụfa na-anọ na mbafa nwa ọtụtụ ụmụfa na-anọ na mbafa nwa ụmụfe ejerokwafa ụmụkwe ụmụfe enirọfa ọtụtụ ndị nne bụ anya mmiri na fa afụrụ nwa fa wee nwụ ife ndị a niile mmụọ lotalia ife ndị a niile mmụọ na-elotia chi maka na chi bụ rekọda na erekọdụ mmụọ na eloti ya ọnya ka m ji wee kọọ maka ịkpachi na ọdị adị onwere ebe ọ jebelụ maka na mmadụ anwụrụgo anụ arụ abanye naanị abụrụ na echiche agwụgo echiche ada agwụ agwụ mmụọ ada anwụ anwụ mana nke abụọ anyị nọ n'ime ọtụtụ n'ime anyị ebigo mba arụ ili na atọ ọtụtụ n'ime anyị ebigo mba arụ ili na ese ọtụtụ n'ime anyị amara ebe enilu nna anyị ọtụtụ n'ime anyị amara ebe enilu nna anyị nke a abụrụ ife nne na nna anyị bụ n'obi mgbe fa mụrụ anyị ife nke a abụrụ ife nwa ọkpụ bụ n'obi mgbe ọ na-akpụ chi ya n'afọ mgbe ọ kpụgidelu chi a wee kpụpụta ya na mmadụ o wee dapụta na mmadụ gịnị mezirụ ka nwa afọ na-eto gịnị mezirụ ka nwa afọ na-eto na ọnọrọzi ya na nne ya afụrụzi ya bụ na echiche ka mkpa ife ka mkpa n'enye ụwa bụ ncheta onwero ka onye igbo cheta maka enye ụwa karịa ọdịnala igbo maka na ọdịnala ga-akụziri gị ọ isi ụzọ nke gị ga-akụziri gị ụzọ nke onye ọzọ ama nkụziri ọlụ gị ụzọ nke onye ọzọ na-akọlụ gị akụkọ nke ọzọ akụkọ nke dị iche ụzọ nke onye ọzọ na anyị na-akọ maka eh, islamism ife ọ na-akọla dị iche ọ na-akọlụ gị ebe ị ga-eje ọ na-akọlụ gị etu ị ga-esi wee tọghata ndị na-ekwetara na ala na ọ bụ na ị tọghata fa na ọ bụ na ijegodoli agha gbuchasị afọ egbue na ị ga-anọ n'aka nne chukwu nke a bụ ejesia n'ọgwụ akụkọ niile ọ na-akọlụ gị na mpaghara nke ọzọ bụ kristianiti ife ọ na-akọlụ gị dị iche ọ na-akọlụ gị na ime mma mee njọ ime mmụọ ijebe anyị eze ime nje ijebe ọkụ mmụọ ife ọ na-akọlụ gị dị iche ọdịnala igbo ife ọdịnala igbo na-akọlụ gị bụ ife iji bụrụ onye igbo ife igbo ga-eji wee dị mma na anyị metalụ na nke anyị metalụ bụ anyị nwa ga ebu na nwa igbo ama nnọkọta jebe ọkụ mmụọ ọkụ mmụọ nke gbasalụ ndị juu maọbụ nke gbasalụ ndị izrel maọbụ nke gbasara ndị nazaret ebe chi na-eje dị iche maka chi nwere mpaghara osipụta mana ka anyị na-eso ụzọ ndị a niile ifugo na anyị na-agba onwe anyị mgbe okpulu na mpaghara na-aba ọ na-abụrụ mpaghara igbo fee merọ ka ọ dịla anyị mma fee merọ ka ana igbo dị mma fee ka mmadụ igbo dị mma fee merụ ka chi igbo dị mma fee merụ ka anyị igbo dị mma maka na ọ bụrụ na fa merụ ka anyị igbo dị mma o nwero ndị kalụ ka kalịa anyị anyị ka nwa bekee butela anyị ya bụ ụka n'aka mana obodo anyị adịrọ mma anyị so nwa bekee butela anya bụ ụka n'aka ya mana mmekọ mmadụ na ụka na onye ụka adịrọ mma nwanne na nwanne adịrọ mma nne na nwa adịrọ mma anyị na-akị ya omerọ ka ọlụ dị n'obodo anyị omerọ ka ikuku ọma dị n'obodo anyị omerọ ka osisi ọma puo n'obodo anyị kama ife anyị na-eme bụ mkpochapụ ikpochapụ iwepụ ewepụ anyị na-ene anya n'elu anyị anyị ya ka anyị ji wee gbasaa dịka ụkpaka maka gịnị kpatara nke a ọ nwere ife ọkpụ na-alụ ọkpụ na-adị ozi alụ ọ nwere ife ọkpụ na-alụ ọkpụ na-adị ozi alụ ya bụ na ncheta amaka maka na mmadụ mmadụ etu a mụ na gị nọ na-afụ iru na iru na-afụ ife niile anyị na-afụ ife niile anyị na-afụ bụ gịnị ọ bụ mmụọ ọ bụ chi na-echeta o cheta onye mmụọ mmụọ iwe e chighatakwa wee bidokwa njem ime ka ọ dị mma mana ọ bụrụ na mmadụ echetara ọ bụrụ na mmadụ na-ene anya na-eku anya n'elu na-achọ na-achụ ife na-ekwesịrị ka ọ na-achụ onwero ka chi cheta ife ọma ọ bụrụ na chi echetara onwero ka mmụọ weta maka na ịkpaghachi ịfụ ịkpaghachi na-agwa gị echiche mmụọ na-afụ etu o si na dịka mmụọ si afụ a ọ dị njọ mmụọ fụli ọjọọ anọ njọ afụ ka ọ ga-ejikwa wee kpụkwa chi ọjọọ ọzọ chi ọjọọ ọzọ ka ọ ga-eji kpụpụta mmadụ ọjọọ ọzọ o nwere etu ọzọ a ga-esi nye mụ na gị bụ gịnị anyị bụ magnet anyị bụ rekọda anyị bụ ndị mbịa anyị nọ n'iru mmụọ anya ka eji sị na ọ bụrụ na ị chọọ ka ịtụsaba ife ị ga-afụ ịtụsaba mmụọ ife ị ga-afụ bụ onwe gị ịtụsaba onwe gị ife ị ga-afụ bụ mmụọ anyị nọla ebe a ya na-erekọd wita akpụkpọ arụ wita ichiche wita ife niile wita anya anyị wita imi anyị na-asị na-enyechala ife ndị a niile abụrọ maka mụ na gị ọ ife mmụọ tinyelụ o metụ ife aka ọma na ọ dị ọkụ ọfọ ife anya ọma na ọ dị njọ ọfọ ife anya ọma na ọ dị mma mmụọ anyị na-afụ a ọ na-aba na chi chie na-ebujeli ya mmụọ mmụọ e ya welie dịka ịkpachi welie ka echiche ọnyanwa ka ọ ga-eji kpụpụtakwa onye ọzọ so mmadụ lụrụ alụ bụ chi lụrụ alụ chi lụrụ alụ bụ mmụọ lụrụ alụ mmụọ lụrụ alụ bụ okike lụrụ alụ o nwere etu ozo o si aga ọ mmiri ịgbanye n'iko ka ị ga-aṅụ mmiri ịgbanye n'iko dị mma ịṅụ anya ọ dị mma ọ bụrụ na mmiri gbanye n'iko adịlụ mma nyanwa ka ị ga-aṅụ etu a ọ bụrụ na iji esi nri nyanwa ka ị ga-eji si nri etu a ọ bụrụ na iji asụ akwa nyanwa ka ị ga-eji sụ akwa etu a o nwere ebe ọzọ si abịa ya bụ na mmụọ na-esite na izu e, oke ga-esite na mmụọ zuru oke mmụọ zuru oke ga-esitekwanụ na chi zuru oke chi zuru oke ga-esite na mmadụ zuru oke mmadụ zuru oke ga-esite n'ụwa zuru oke ụwa dị njọ obodo dị njọ ọ bụ na mmadụ dị njọ mmadụ dị njọ ọ bụ na chi dị njọ chi dị njọ ọ bụ na mmụọ dị njọ etu a ka ọ ga-esi wee na-agba okilikili etu a ka ọ ga-esi na-agba okilikili o nwere ebe ọzọ okike na-esi ewepụta ife dị mma ọ ife niile dịgola adị ka okike ji eke ife ife niile dịgola adị ka okike ji eke ife o nwere ife ọzọ ọ na-ekekwa ka ọ wee kekwa kepụta ife ọma ife dị adị ka o ji eke ife o kesịa okegalịa ọnya ka ndị Igbo na-akpọ ịnyọ ụwa ịlọ chi na ịlọ mmụọ mmụọ ga na-alọ onwere ebe ọzọ na-aga maka onwere ife ọzọ mmụọ onwere ife ọzọ bụ ọlụ mmụọ onwere ife ọzọ bụ ọlụ mmụọ ọlụ mmụọ bụ mụ na gị achọ anyị afụrụ anyị mmụọ ga na-alụ ọlụ a maka na mmụọ ga-akpụpụtakwa onye ọzọ mmụọ ga na-akpụ na-aga ya bụ na ike ife ike ife ọma na-esite n'echiche ọma ike ife ọjọọ na-esite n'ekike ọjọọ ụwa ọma ga-esite n'ekike echiche ọma ụwa ọjọọ ga-esite n'echiche ọjọọ ọnya akpata o ji dị mkpa na ncheta aka ọ ife ndị a niile dị n'ọdịnala Igbo ọnya ka ọdịnala Igbo ji wee bụrụ ọdịnala chi ụwa ọdịnala ichi ụwa na anyị ga-amụ ya nwalefe ọ bụ wee nwee nya bụ ntọnanị wee welie kwenye ịga naanị wee dula anyị na-aga maka nke a bụrụ ife a na-agụtalụ na abụ ọma abụ ọma ama mgbanwe ife abụ ọma ama mme ife ọ mma nke a bụrụ ife a na-ejetalụ na confession confeshọn ama mme mmụọ ọ ya bụ na ndị nne kwesịrị ịghọta ifefa bụ na ndụ ndị igbo nke a batalụ na nwa bekee bịa mụba anyị mụba anyị mụchaa anyị ọ chọpụta na ebe ọ ga-esi kpoo igbo igbo na ebe ọ esi wee kpoo igbo ụkwụ gbaa igbo naanị bụ site na ndị nne site na ụmụ nwanyị site n'ụmụ agbara site n'ụmụ ụmụ ọkpụ maka na ọkpụ dajọọ obodo adajọọ ọkpụ mebie obodo emebie ọkpụ ọkpụ dị njọ obodo adị njọ ọkpụ enwela anya ntọnanị obodo efelu n'elu ndị igbo ibe m adachukwu bụ isi igbo ụmụọkpụ bụ isi igbo ọdịnala igbo bụ nwanyị ide mmiri bụ nwanyị ife ndị a ka nwa bekee na-esi anya wee sị na otego ọ na-achọ eto ọ ga-esi wee kpoo wee ghaa igbo iru ọ chọgide gị ọmara etu ọ ga-esi ọnwa go ebe dị iche iche ọmara etu o wee zite mmadụ ọ si enye bịa onye dịka Frederick fosait so na ndị bịa wee mụọ ndị Igbo 40 years ọgụ arọ wee chọpụta ebe ike ndị a dị na ike fa sitelu na ụmụ ọkpụfa na ike fa sitelu na ụmụ adafa na ike fa sitelu na agbarafa ọnya kpatalụ na mgbe nwa na-eto mgbe gị nwa na-eto ọtụtụ ndị ị ga-afụ n'ụlọ ụka bụ ndị nne n'ịfụkwa ụmụ nwoke ife ife dịka ụmụ nwoke ịtọ na ịnọ ma ọ bụ na falue maka na ndị nne bụ fanwa bụ ndị na-akpụ nwa ịchọọ ka igbo dị mma ịtụgharịa anya ndị nne ịtụgharịa anya ụmụ nwanyị ịtụgharịa anya ụmụada imekwa ka fabụla gbara fabụ mana anyị nọdụ na-eso ife dị iche iche anyị nọdụ rapụ ezinụlọ anyị ga na-akpụzi rapụ ụmụaka anyị ga na-akpụzi anyị anọdụ na-eme ife dị iche iche na-eso ndị ọzọ na achị dị ka housewives of ndị nwa nwa anyị elofue ife anyị bụ anyị echee na ọzụzụ bụ inye nri ọzụzụ abụrụ inye nri ịtụnye nwata n'ọfịa ọ ga-eto ọ ga-ata idide ọ ga-ata aja ọ ga-ata akwụkwọ kpọrọ nkụta akwụkwọ dị ndụ oge eto mana o nwere ife nwaanyị dị mkpa o nwere ulu nwaanyị dị na mkpa ndị Igbo o nwere ulu ụmụada dị na mkpa o nwere ife ụmụada ji dị mkpa na ndụ ndị igbo anọ nke a ka nwa bekee ma e ebe a ka esi jide mụ na ụnụ n'ọlụ e ebe a ka esi ghaa anyị maka na ndị bụ ọwata awatara ụmụfa ga-adaba ọfịa ọ bụrụ na ọkpụ amarọ onwere ife ọ ga-enye onwere echiche onwere ife ọ ga-akụzilu nwanyị n'ụwa anọ ife itinye ka ị ga-eweta itinye gabeji iwepụta gabeji itinye ife ọma iweta ife ọma itinye ife ọjọọ iweta ife ọjọọ kịta anyị bụ ụmụ ọkpụ onwere ụdị alụ anyị nada afụ ọtụtụ n'ime anyị ụmụ anyị na-eti anyị ife tikasịa anyị arụ ọtụtụ n'ime anyị ụmụ anyị na-agba anyị ọtọ ọtụtụ n'ime anyị ụmụ anyị na-eme anyị mabụrụ tupu ọtụtụ n'ime anyị ndị di anyị ji anyị akpụ alụ mana anyị aghọtara ebe ife ndị a niile si abịa anyị tụrụ anyị kpụrụ anyị mụrụ anyị zụrụ anyị wepụtara ọ bụrụ na ọ ga-adịlụfa mma ndị afọ anyị wepụtara anyị ga-ebu ụzọ mee nyụa na ọ ga-adịlụfa mma maka na ọ dịlụfa mma ọ dịla anyị mma mana ndị nna aghọtara ife ndị a niile onye kpatara na ọtụtụ ụmụ nwaanyị ndị be anyị kịta nọ n'ụlọ ụka ewelụfa na-agba bọọlụ e, kwa ụbọchị ọbụla feje feje night vigil ewelụfa ada ada ada nkwụ welụfa ada ada sista daalụ eh, gbuo m mkpa anụ arụ ewelụfa eme ife dị iche iche maka na fa aghọtara ọtụtụ n'ime anyị rapụrụ ụmụaka anyị kpọta ndị ọzọ fa nzụlọ anyị nwa anyị asị nọ ndị housemaid ka m gwa ndị igbo obodo niile na-eme ọfụma jee ife dịka india jee ife dịka pakistan amakwa na ife na-esiri ofe ike ka o si esila anyị ike mana ezinụlọ ka kwụ chimchim maka na nwaanyị na-anọ n'ụlọ na nwa ụmụ nwaanyị nọ n'ụlọ na-azụ nwa ọ nwaanyị na-akpụpụta dike n'obodo nwelu dike bụ nwaanyị na nwoke nweli ike nge achalacha bụ nwaanyị kedu ebe anyị nọ ụmụ ọkpụ igbo kedu ebe anyị nọ ụmụada igbo kedu ebe anyị nọ agbara igbo kedu ebe anyị nọ kedu otu unyom dị kedu ndị ọkpụ kedu ndị na-azụ nwa anyị rapụla ụmụaka anyị ụmụaka uto nwa abụrụ na nwa ama ife na mmadụ agbakọ arọ abụrụ n'ọma ife mmadụ too chi eto, chi too mmụọ etoo etu a ka ọ dị ya bụ na ncheta aka anyị na-ekwu maka ịlọ mmụọ ka anyị ghọta ife anyị na-akọwa ka anyị ghọta na-akọwa na mmebi na ọgwụgwụ anyị ga-esitekwa n'aka ndị na-akpụpụta ụmụaka ọgwụgwọ ndị igbo na igbo ga-agwụ ga-esite n'aka ụmụada ọ ga-esite n'aka ụmụọkpụ ọ ga-esite n'aka ndị nne maka na-etu a ka nwa bekee si wee wee debie ife ọbụla nwa bekee na-achụ ọ dachụ ọkala ọkala ife ọbụla nwa bekee na-achụ ọ dachụ ọkala ọkala ọ na-achụ a ka ọ wee dịrị ya mma o ji echiche niile o ji ikie niile maka kịta nwa bekee atụghaligo anyị nọzi n'ụwa nwa bekee nwa bekee nọzi n'ụwa anyị anyị bụ ndị nwe akụ anyị bụ ụmụ akụ nwaanyị bụ akụ kịta nke bụ agụụ na-agụgbuzi anyị mana nwa bekee jizi akụ a na-akpọtazili ya nwa anyị ka ọ zụa ekenekwa m na ụmụnne m etu a ka anyị ga-arapụkwa ya n'izu nke taa ka ọ dịbakwanụ ife anyị atụ atụ bụ ose ọ da agwụ agwụ ka anyị na-aga mgbe anyị ga-eji wee mechie ọnwa a n'izu na-abịanụ anyị ga-agbadebe ebe anyị ga ejedebe bụ ya bụ njeleke egwurugwu maka na ebe a ka oge akụla anyị ọnụ udo dị n'ụlọ ụmụnne m ngozi skuul ka adaobi jele ekenekwa unu ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ọmasịrị m ọmasịrị m ama mgbanwe m nka maka etu aka igbo si wee debie daalụ na ụmụnne m <laughs> ka emesịanụ ka ọ dịkwanụ n'izu ọzọ udo dịla unu